AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị unu abịala eji m obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke taa na-asị ka mara Chineke na ngọzi ya bụrụ nke anyị ruo mgbe bi ebi n'aha Jizọs amen anyị ga-ekwu okwu banyere ezinụlọ nye onwe anyị ndụmọdụ nke ga na-enyere anyị aka n'ime ezinụlọ anyị niile ezi enyi m ọma na-ege ntị n'izu a mara na echi gara aga anyị kwuru okwu banyere ịzụlite nwata n'ime ezinụlọ n'ụbọchị nke taa anyị ga-aga n'iru n'okwu nke gbasara ịzụlite nwata n'ime ezinụlọ mara na ụlọ akwụkwọ ọbụla anyị kpọọ ụmụ anyị ga ga-abụ ihe ga-achọpụta ma ụmụ ahụ ga-adị mma n'ọganiru ma ha ga-abụ ụmụ nke na-eme ihe kwensụ chọrọ ka m kọwara anyị ihe anyị na-ekwu n'ụbọchị taa ụmụ anyị kwesịrị ịma ihe dị mma na ihe dị ọjọọ ma anyị enweghị ohere nwee ogologo ntachi obi nwee ubi ruru ala na ịzụlite ha n'ụzọ nke Chineke ji chọọ ụzọ nke imeziokwu, ụzọ nke inwe olileanya ebe Kraịst nọ anyị ga-arapụ ụmụ anyị n'aka ndị anyị na-amaghị n'ụlọ akwụkwọ anyị na-amaghị ka m gwa gị onye ọma na-ege ntị ọ bụrụ na ụmụ anyị na-aga ụlọ akwụkwọ ndị mma n'ile anya uwe ha dị mma gburugburu ụlọ akwụkwọ ahụ mara mma ee ọ na-adị mma ma ọ bụrụ na ha na-ezi eziokwu nke Chineke na-eme ka ụmụaka na-ele anya mara na ọbịbịa nke Kraịst eruwo nso ebe ahụ abụghị ebe anyị ga-akpọ ụmụ anyị tinye mara na ụmụ a anyị na-ekwu okwu banyere ha bụ ụmụaka nke nọ n'otu afọ ruo afọ isii ọ ka mma ka nne nọ n'ụlọ na-enye aka n'ịzụlite nwata otu afọ ruo n'afọ isii ọ ga-enyere anyị aka ka anyị wee nye ha ntọala nke nọ n'ime kraịst site onye na-emeghị otu a ị ga-aghọta na ekwensu ga-ewere ohere a zie ụmụ anyị ihe ọjọọ nke ga-apụtanụ mgbe ha tolitere ha ga-enwe nrube isi ha agaghị enwe ogologo ntachi obi ha agaghị enwe nsọpụrụ ha agaghị enwe nkwanye ùgwù n'ime ndụ ha onye ọma na-ege ntị ka anyị gbalịa marasị ohere ọbụla bụla nke anyị nyere ekwensu ọ ga-abata n'ime ezinụlọ anyị mebie ihe dị ukwuu nke ga-agba anyị anya mmiri akwa n'ọdịnihu ma na-arịọ nne ma ọ bụ nna ma nwa nke na-ege ntị ka anyị gbalịa na-enwe ohere ụmụ anyị mara na ihe ọ bụla nke anyị ziri ha n'ụbọchị taa eziokwu nke Chineke ile anya ọbịbịa nke Kraịst ga-enyere ha aka ihe ndị a bụ ihe anyị ga na-ezi ụmụ anyị n'ime ezinụlọ anyị ọ bụ ihe isiokwu anyị n'ụbọchị taa ji si mkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ anyị ka anyị gbalịa marasị na ekwensu na-agagharị na-achọ ezinụlọ nke ọ ga-etinye na mbibi achọghị m ka ezinụlọ gị bụrụ nke ekwensu ga-etinye na mbibi achọghị m ka ezinụlọ m bụrụ nke ekwensu ga-etinye na gbatagbata ma na-arị onye ọma na ka anyị gbalịa chọọ ohere Chineke enyewo anyị ohere a chineke nyewe anyị ọnọdụ nke nhọrọ ka anyị gbalịa họrọ ihe dị mma ka anyị gbalịa nyere ụmụ anyị aka ka ha bụrụ ndị a ga-azụlite n'ụzọ nke kraịst imela onye ọma na-ege ntị n'ịnọnyere anyị n'ụbọchị nke taa ugbu a anyị ga-ewetara anyị abụ nke dị mma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ echi echi na-abịanụ anyị ga-agakwa n'iru n'ikwu okwu na mkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ mewere otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 7224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ esogbula onwe gị oge ya kacha mbọ esogbula onwe gị n'ihi ọnọdụ gị chere oge nke Chineke ọ ga-aza ekpere gị jisi okpukpe gị ike ọ ga-aza ebere gị jisi okpukpe gị ike adala mba n'oge nta ị ga-anụ ezeekwa ike isi gị ike chere oge Chineke oge kacha mma nwanne m esogbula onwe gị n'ihi ọnọdụ oge nke Chineke ọ ga-aza ekpere gị jisi okpukpe gị ike ka udo na amara chineke chịa n'ime ndụ ndị Seventh Day Adventist Church Choir Airport Road Aba na-abụ ọma nyere anyị n'ụbọchị taa ezi enyi m mara na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwa chineke tiri mmanụ na-eti ya n'ekpere onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị gee oziọma nke nwa Chineke anyị mgbe ekele gị nwa chineke onye na-anụ olu anyị n'ụbọchị nke taa mana anabata gị n'ihu omume anyị na ịnụokwu okwu chineke n'ụbọchị nke taa taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị ịba n'izu ike nke chineke ịba n'izu ike nke chineke anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na ndị hibru isi anọ amaokwu nke asatọ ruo na nke iri n'ihi na a sị na joshua mereri ka ha zuru ike ọ gaghị adị na-ekwu okwu banyere ụbọchị ọzọ mgbe ihe ndị a gasịrị ya mere idebe ụbọchị izu ike fọdụrụ ndị nke chineke n'ihi na onye baworo n'izu ike ya ya onwe ya ezuwokwa ike n'ọlụ ya niile dịka chineke zuru ike n'ọlụ nke aka ya ka eluigwe gọzie ihe ngụpụta nke okwu ya n'aha jizọs ka anyị kperenụ chineke imeela onye nwe anyị meghapụ anya nke ime mmụọ anyị ma sị n'eluigwe nke atọ gwa anyị okwu gị ka anyị jikere onwe anyị mara ihe ekwesịrị ịmara gbasara izu ike n'ime gị aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ịbanye n'izu ike nke chineke na enyi m izu ike bụ ihe dị mkpa nye mmadụ ọbụla nke ekere eke n'ihi na chineke kere arụ anyị ka anyị nwee ike ị na-ezu ike site na mgbe ruo na mgbe ka ịnyere anụ ahụ anyị aka na ihe niile ejiri kee mmadụ nwee ike ị na-arụ ọrụ dịka o kwesịrị ọtụ mmadụ n'ụbọchị nke taa amaghị uru ọbara bụ izu ike pụọ na ndọgbu niile nke ụwa ọbịa mere chineke na mmalite nke okike mgbe o kere ihe niile nke o kere na akwụkwọ jenesis isi abụọ malite n'ahịrị nke mbụ ruo na nke atọ mere ka anyị mata na chineke jiri ụbọchị isii kee ihe okike ma zuru ike n'ụbọchị nke asaa ma nyekwa anyị onwe anyị iwu ka anyị zuru ike ọ bụrụ naanị izu ike nke ime mmụọ kama izu ike nke elu ahụ n'ihi na mmadụ ọbụla nke ekere eke chọrọ ezumike ọ bụrụ na chineke enyeghị anyị ezumike n'ụbọchị nke asaa ọtụ mmadụ ga na-alụ ọlụ malite n'ụbọchị nke mbụ ruo na nke asaa otu mgbe a na-aba na nrịara dị iche iche n'ihi enweghị ezumbu ezumike chineke maara mkpa ọ dị ndị enyi m na mana aga abụọ ga na-ekere òkè na anwụ isi ụtụtụ nke na-eme ka ahụ anyị dị ike ị na-aṅụ mmiri ka o kwesịrị ị na-ezu ike na ịtụkwasị chineke obi na okwukwe ihe ndị a niile dị mkpa ime ka anyị bụrụ ndị nwere ahụike dị mma mgbe onye nwaanyị na-ekwu okwu na akwụkwọ hibru isi anọ ahịrị nke asatọ na nke iri ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị chineke were ọpụpụ ụmụ isrel site na ijipt ịgaru n'ala nke o kwere ya na nkwa ka ha bụrụ ndị zuru ike pụọ na ndọgbu niile nke ịbụ ndị oru n'ala ijipt ma akwụkwọ nsọ mere ka anyị mata n'ihi ekweghị ekwe n'ihi ntamu n'ihi ntakwu n'ihi ịkpọku chineke ma na-akọchakwa aha nsọ ya megide moses na chineke mgbe ihe siri ha ike n'ime ọzara ha enweghị ezumike nke chineke bụ n'obi nye ha ọ mere akwụkwọ nsọ ji mee ka anyị mata na ọ bụrụ na joshua nyere ha ri ezumike na agaghị ekwu okwu ezumike ọzọ gị nwa chineke onye na-anụ olu m n'ụbọchị nke taa ezumike dịrị ndị nke chineke gịnị ka akwụkwọ nsọ na-ekwu okwu ya n'ihi ekweghị ekwe ụmụ izrel aba n'izu ike nke chineke nyere ha ma taa anyị na-ele anya izu ike ọzọ nke bụ kenan nke eluigwe nke anyị na-ele anya ya maka anyị na-ebi n'ọgwụgwụ oge a anyị na-atamukwe ntamụ dịka ụmụ izrel tamuru mgbe ihe siri anyị ike anyị na-asụ ngọngọ nke okwukwe nke mere na ọtụtụ mmadụ ndị hapụrụ ijipt ha enweghị ike ịba n'izu ike nke chineke kwadebere ha na kenan o wee bụrụ naanị joshua na keleb bụ mmadụ ndị bara n'ime ya na-agụ puku mmadụ ndị si ijipt hapụ ma na-ala n'obodo nke ekwere ha na nkwa taa eluigwe na-agwa mụ na gị abụọ na izu ike fọdụrụ nne nke chineke gịnị ka onye nwaanyị na-ekwu okwu ya n'ebe a nzọpụta dabere n'okwukwe n'ime jizọs kraịst mgbe anyị na-agba mbọ na-achọ ka anyị nwee ezi omume nke aka anyị a na-adọgbu nwaanyị anyị n'ọlụ n'ihi na anyị apụghị ịzọpụta onwe anyị nke a bụ ọlụ nke onwe onye ma ọ bụ ezi omume nke onwe onye izu ike nke mana ga abụọ chọrọ n'ụbọchị nke taa bụ izu ike pụọ n'ime mmehie nke jizọs na-anwụ n'ọnwụ n'elu obe inye mana abụọ pọl ji nke a na-atụnyere izu ike nke ụmụ izrel mgbe ha hapụrụ obodo ijipt na-aga kenan n'ihi ekweghị ekwe ha ha dabara n'ọnwa dị iche iche ma bụrụ ndị sọrọ ngọngọ nke okwukwe n'ụbọchị nke taa mgbe ị na-achọ ibi ndụ nke ezi omume n'ike nke aka gị ị na-adọgbu onwe gị n'ọlụ ọ bụ naanị ịtụkwasị jizọs kraịst obi na ọnwa nwụ n'elu obe nke kabarị pụrụ inye gị izu ike n'ihi na akwụkwọ nsọ si ọ bụ na jizọs ga-eme ka ị pụọ n'oru na ị ga-apụ n'oru n'ezie nke a ka onye nwaanyị mere ka ọ pụta ya na akwụkwọ jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ na amaokwu nke iri atọ na isii ọ bụrụ na ọkpọrọ ahụ ga-eme ka ị pụọ n'oru ịbụrụwo onye pụrụ n'oru n'ezie ndị enyi m olileanya dịrị mụ na gị abụọ na anyị na-ele anya eluigwe ọhụụ na ụwa ọhụrụ nke ezi ome ga-ebi n'ime ya taa ị na-atụkwasị onwe gị obi ka ị pụrụ ịtụkwasị jizọs kraịst obi eluigwe na-akpọ m na aga abụọ ọkpọ n'ụbọchị nke taa na izu ike dịrị ndị nke chineke ma ọ bụ ndị tụkwasịra chineke obi na okwukwe ga-aba n'izu ike nke onye nwe anyị dịka joshua na keleb bụ ndị nnọchite anya ndị bara izu ike ahụ n'ime kenan eluigwe na akpọm na aga abụọ ka hapụ ịdapụ n'ụzọ nke okwukwe otu anyị ga-eketa oke na alaeze ahụ nke eluigwe na-akwadebere m na aga abụọ ọ bịa mere mgbe onye nwaanyị na-ekwu okwu ndị enyi m n'akwụkwọ pete nke abụọ isi atọ amaokwu nke iri na atọ ya sị otu ọ dị anyị na-ele anya eluigwe ọhụụ na ụwa ọhụụ nke ezi omume ga-ebi n'ime ya haleluya amen anyị na-ele anya eluigwe ọhụụ na ụwa ọhụụ nke ezi omume ga-ebi n'ime ya ọ bụ ndị na-adahụ mba nke okwukwe ọ bụ ndị nọgidesiri ike n'ime okwukwe ọ bụ ndị lekwasịra jizọs anya na-agba ọsọ eluigwe okwukwe bụ ndị ga-aba n'izu ike a bụ nke bụ nke naanị nke eluigwe nke anyị na-ele anya ya anyị na-ele eluigwe ọhụụ n'ụwa ọhụụ nke ezi ome ga-adị n'ime ya ebe ọnwụ na-agaghị adị ebe nrịara na-agaghị adị ebe ihe isi ike na-agaghị adị ebe oke ọhịa nke ndụ na-agaghị adị nke a bụ izu ike zuru oke pụọ na ndọgbu niile nke ụwa pụọ na ndọgbu niile nke mmadụ na-adọgbu onwe ya n'ọlụ ma nke a dị ire naanị ma ọ bụrụ na ya tụkwasị jizọs obi na okwukwe nakwere ọnwa ọnwụ n'elu obe nke kalvarị dịka ihe pụrụ ikpuchi ma gbaghara mmehie anyị ya mere nwa chineke ị na-elekwasị onwe gị anya n'ụbọchị nke taa na-achọ izu ike nke chineke nke a adịghị ire ọ bụ naanị ilekwasị jizọs anya onye nwụrụ ọnwụ n'elu obe nke kalvarị n'ihi mmehie anyị ka anyị pụrụ inweta ezumike nke a na-ekwu okwu ya na mmechi onye nwaanyị na-eme ka ọ pụta ya na akwụkwọ mmatụ isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ ya sị bịakwutenụ m unu ndị boworo ibu dị arụ nne na adọgbukwa onwe unu n'ọlụ m ga-enye unu izu ike nyeranụ yoku nke m n'ihi na abụ m onye wetụrụ ala n'obi unu ga-achọtakwa izu ike nye mkpụrụ obi unu ezumike adịghị na mmadụ ọbụla n'ime ndụ a ezumike adịghị na ego na akụnụba nke ị nwere ezumike dị naanị n'ime jizọs kraịst onye nwụrụ ọnwụ n'elu obe nke kalvarị onye bụ ọkpara chineke ma hapụ ibu eze ya n'eluigwe wee wụọ mmadụ nwụọ ọnwụ n'elu obe nke kalvarị iji menye mụ na gị abụọ ezumike zuru oke taa eluigwe na-akpọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị izu ike dị naanị n'ime jizọs kraịst izu ike dị naanị n'ime jizọs kraịst onye nyere anyị izu ike ma nwụọ ọnwụ n'elu ebe nke kalvarị inye anyị olileanya nke ndụ ebi ebi ị ga-anekwere nzọpụta ahụ nke jizọs na-enye n'efu n'ụbọchị nke taa ka ị na-atụkwasị onwe gị obi ezumike fọdụrụ ndị nke chineke bụ ndị nakwere jizọs n'okwukwe ka eluigwe gọzie gị n'ụbọchị nke taa gị onye nụrụ okwu a ma tụkwasị jizọs obi n'okwukwe ụtọ ọ ga-abụ mgbe ọ ga-apụta ihe na mbara nke uhe n'ụbọchị ukwu ahụ i wee soro ndị ga-aba n'izu ike ahụ na alaeze ahụ nke ọnwụ ihe isi ike na-agaghị adị ka eluigwe gọzie gị mgbe ị na-eme nke a na aha jizọs kraịst bụ onye nwe anyị nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa baa na izu ike nke kraịst site na ọ bụ izu ike nke kachasị mma imela onye mgbasa ozi emmanuel nwaneri onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-egbughere gị ụzọ n'ihe ọ bụla nke tinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi ka anyị were otu aka kelee ndị nyere anyị abụọma ọma ma onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ arịrị ekpere bụ ka chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ na ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 070 63 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at maọbụ awrnigeria at gmail arnigiria at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nke ma ndị gụrụ anya bụ ọma ma nọnyerekwa ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!